Okay, that's good. Yeah. Man, they were so big before. Fuck. Hmm. nya ihe akịtọ n'ofu ndị azụzụ bụ sekuriti ha ji ezuzu ya niile nya dị ebube nkapịa ka anyị wachiri ya kịta that is inauguration of ebube nkapịa i mean ebube agụ ka ifo nwedeghị dị serious to show that na ndị a just ha just organize ya nonsense o nwere anything if like ee eh, na na-eme something ove mbọchị amatoku mmedia gret onve dia eh, amatoku na security outfit una fụkwa ka ebube dị ebe niile ịfụkwa dia matching ịfụkwala ha ka ha nwa dị negodi full south east ka ifie ha wepụta ndị akịta nwere ike ikwu nnọọ ọgụ for 30 minutes wit Fulani herdsmen na this set na ya another set of dead corpse ke ndị ndị ga-astọpụ nwụ na ka m na-ajụ ka ihe kpata na eastern dice the whole eastern governors onweghị enwere ọgụgụ isi onwere mma ihe atọ so abụ ndị ọnụ ọbụ akọ mmadụ ọnụ onye adịzịa ka ọnụ akọrọ onye ahụ so akọ ndị eastern governors ọnụ onwere any other thing ha ga-eme nna bụrụ ịdịzi ka ọnụ akọ ha just look at disgracing themselves na-edisgresi afa ndị igbo na-edisgresi dị ebube agụ eji e, e, ama atụ just nego just gawo through that video again ka ihe dis ka akpata ya na akwụkwa gị ị na-ajụkwa onwe gị ọ bụ mmadụ dị ndụ just nọ kpụpụta this kind this kind nonsense signal security outfit ka ihe na nji ka ihe ọda tribes m ga-ewoluzie eh, ndị Igbo for no with this kind nonsense these people mee ka how can other tribe respect us kedu ka other tribe ga-eji na-enye anyị respect these people continue to embarrass us to insult us in all way in every corner ha na-disgrace ndị Igbo just no negodo oversize trouser ha yi everything onwere ụdị nke dị in order even the to even stand that is kuru go organize go do stand go do ka a group of people nga training just ka ifu ka ha ji just no eh ndị igbo gọvanọs unu ezuzugbo onwunu asị dịka na ọ bụghị nwantị ngasị onwe okwu ekwesịrị ịdị na-akpọ ndị igbo ndị igbo gọvanọs dị nzuzu maka chi i am really disappointed ọpọn ọnụ niile akọla unu instead of you people to come up to to even show the world that eh, na ọ dịghọ ka ihe a na-akọ unu just nọ wuzie onwe unu nke bụ na that is ihe unu wuziri onwe unu na nwụtọ eh, iyeru unu eh, unu megbuo m and for this nonsense idiotic group of useless eh, boys unu kpopụta here all na working cops dead men working so i only pity their family because at least ndị na-ele casket ndị na-ele akpati ozu ga-agba aka ahịa for those ma afọ ozu ha anya ọkwa na afọ ozu ha anya at least udele na anụ bi n'ọhịa anụ ufe gafe ihe ha ga-eri n'ọfịa at least uh, bush meat for bush animals ihe dị m ga-eri ma ọ bụkwa ma those people ma ha ga-anwụ iwu ọkụ ha ga-anwụ nke a bụ iwuliri iwuliti just na-egodo anya ọkwa even self ọchị ka ha na-achị ihe a bụ arenji anyị ma na arenji un just arrange some group of idiots snap ha picture den another way iji wee lutuo ego bulkola ego ndị kwesịrị iji wee mee something ọda tribe nọ na na-akwado ọgụ na-akwado agha na ihu nọ na-ezuzu at this point of time Nigeria is about to start war nene ihu na ezuzu only that is you people are disgrace to humanity you people are disgrace and aka nsi unu ga-abụ unu n'ọnụ in no distance time ọha Biafra